amụma ebuka buru na be m brọda ebuka obi buru na be m owere jidobe m tie pịapịa ịnụrụ ife nwaanyị anụnwa tupu ị bịa na gị na aka gị gee ntị ka n'ife nchọrọ ikwu ife njem ede ife onyonyo anụnwa bụ maka na-ata gị m ọzọ dị ka ibia bụ ọtụtụ ndị mmadụ na-eme ife onyonyo a na-asị na evangelist ebuka obi si na nwaanyị anụnwa baa m nsu na 2021 ụmụ ya wee gbagha pịa asị ọ bụ na ị nweta udozi ahụ ọ bụrụ ife nwaanyị a kwu ịghọtago ị ga-ege ntị n'ife okwu ọ sị na 2021 na nwunye nwa ya nọ na-akwụ ọ ya ụmụ ya wee gaa na nke Evangelist Ebuka Obi o wee gbuo olufe amụmụnwa mana ivangelist Ebuka Obi a kpọrọ afa ifugo ihe a na-agwa unu ịma na mgbe ihe mba ka anụwapụta okwu okwu unu si na Evangelist Ebuka Obi ka na ụdị ife a na ha eme ụka ụdị ife anụnwa si wee weta esemokwu ntisa na ezinụlọ nwaanyị anụ mama anyị na-ekwu okwu anyị amarakwa okwukwa n'afịa okwukwa na obodo osi maka na ọ bụrụ na ọ kpọrọ afịa kpọọ obodo osi ndị mmadụ nwere ike ma eziokwu ụlọ ma na m ada adama ife m amara anya ada m ọ bụrụ na nwaanyị anụnwa na-ekwu eziokwu n'ife niile ọ na-ekwu eche m na ndị midia tinivens Ebuka Obi kwesịrị inebe ife anya unu nwere ife onyonyo anụnwa na egosie ọ bụrụ na ọ mara ezinụlọ dị fa ọgba ọfa ịghọtago onene nwaanyị anụnwa dịka o si afụ ọfụ na afụ na-egbu ọmalụ ife okwu onwe ka o si wee kwute ka ọha ha ha ha pụrụ nnọọ maka na nwunye nwa ya nwere ike ọ kpọọ nne di asị jezie si nne di ịmụdo ife a na-eme ịghọtago ọnya ka m ji wee gwa unu na ụzọ ife ịtọ ga-etisi ezinụlọ nke mbụ bụ ajọ nwaanyị nke ịbụọ bụ ndị amụma ụgha ma ndị dibịa adịgboroja ga-asị gị n'onye a n'onya nke ite anya ụfụ ka ha hapụ nku nne n'ife onyonyo ụna gwa m ebumnobi n'ebe a na-edepụta ebumnobi onye ọbụla gị na nke ochiri biko asị ọkọkọba anụ ọhịa ya jee n'osisi na-esicha ya ọkọba mmadụ ya jekwu mmadụ ibe ya kọọ ya ihe eji agwọ ekwu okwu na biko bụ na etu o si wee dịrị m o juru m anya amụrụ m ebe m ga-esi na-akọ amụwa ebuka buru na be m brọda ebuka obi buru na be m owere jidobe m tie pịa nọ n'ụtọ ya wee gbuo amụma na 2021 ka o buru nke izizi nwunye nwa m nwatakịrị alụtara n'Enugu steeti akọ na ha akọ ya na mgbe ọ bịara be m o bu ahụ ya dị ma ọ bụrụ ịbata be m mana emechaa nwatakịrị na ha ihe ha mere nwata na ahụ ya niile na asa oyi detem gwụ m ike a na-akọkwana ya enweghị mgbe m bụ n'uche ụdị ihe detu bụ na be di m ma ọ bụ na ọmụmụ aha ji ebodo mere ihe nwa nwata na-agabiga ihe aha kamgbe aha amaghị m ihe ọ bụ sinsi nne jiri mụọ m esi na kristian famili amara m ife bụ ọgwụ atụraidere na atụraị ma bụrụ ode ọ chineke ka m na-ekpere sinsi ụwa m mkpa n'ime enwere m ije ozi chineke ee minista ka mbụ. bụ ihe a were na-ahịọ asị na amụma ebuka na-ebu na 2021 na ọ na-aga n'ebe m nọ nwa m nwoke nke tọrọ nwoke were na-ajụ ya sị ya na ihe mere na ya kpa aha ya kpa ya asị ya ya ha akpa aha na ọkpa aha o ji etisa famili mana o tisagonu famili weda ma ọkpara aha na ọkpa aha ute ọrịa aha ka m na-akpọba m nwa m aha akwụkwọ ya jụrụ ọnụ ya gwa m na ọ bụ nwunye ya ọfe na ọ bụ m omere ihe a otu mere ya na na mma ya adịghị obi ihe a at ha niile ekwekọrịtazie na ọ bụ mere ọ nwere ife mma ka mgbe nne jiri mụ ebuka obi onye amụma ka ọ wee nwee ndị amụma nọ n'ụwa bụkwa ndị kakwa ebuka n'afọ iru m ha jụkwa chineke ajụjụ m onwe nke m na-eme na nzuzo ha mee ka ọ pụta ihe ha chikwa etu na isi ekwu ya otu kwa na-asị na nwaanyị a ọ bụ omeme onwere ife m agwọ agwọ were kwara bịa n'ebe m nọ amarọ m onwere ife ọbụla m ọ bụrụ na ejecha ihe niile eji eje asa ọmụmụ ebuka afụ m ya a na-agụchi ya na ọmụmụ a ihe a ọ nwere okwute tụwo nna ụwa ifere nwa emejọbeghị nwoke n'ụwa emejọbeghị nwaanyị n'ụwa a na-ebudo m ụdị ihe ọnọdụ a nọ kịta emeghị m na-ajụ esi m anọ m na-ata afọ a na-ayọ ndị mmadụ enyemaka ha na-enyere m aka o were buzie nke ikpeazụ a nke ikpeazụ o buziri ebuzi bụ nke tere ofe abụdị ji bịara eze ụmụ niile bụrụ ọkụ ọnụ ihe nji nwoke nọ nwaanyị tọ amụchala di ông tiếng ngoài ông tiếng ngoài nàng tiếng ngoài ông ông tiếng ngoài có tiếng ngoài bên đây hắn nào cũng hắn nào cũng cản địa là hạt của ông sinh bố cứ tới cầm ông ngồi giảng ngồi bàn ông ngồi nhà này tuổi sinh ngồi đây bố cứ tới sọ sọ chineke ka ntụkwasị obi ọ ya maka obi mmadụ dum ọ bụrụ amara chineke ahụgo m nke ọya ute ibu m bụ karịrị m mana agbakọtara m azụ onwere onye na-ajụ ese m

gbasaa ozu a ụwa niile ha ka ha nyere m aka ka okwu a ruo ebuka ntị ka ebuka mara ihe ọ ga-eme na famili m ọ ga-akpọ anyị akpọ anyị nọrọzie ya nso were ebubezie amụma niile na-akpọ nke onye na-eme ụda anyị anya ebe okweghị ekwu onye mere ụlọ na-akpọ ọkụ ụlọ niile na-atụ aka sọ n'ebe nnọkọ ebuka na-atụ aka ụlọ ihe mma ihe nchọrọ ka unu nyere m aka ka e, e, ozi a ruo ebuka ntị ka nke bụ eziokwu pụta ihe ka ha mara ebe a na-anọ na-egbukwe na ọtụtụ mkpụrụ obi ebe ahụ na-ele m enweghị ihe egwu fọziri m ma ndị be nna m bụ onye ọbụla oriri onye ọbụla ọnụ releshọn niile fugoro ihe a oriri ha ọnụ ma ndị na-akpọ ụmụ ha na-ajụ ha sị gị na-ebụkwana ihe nke a so biko o nwekwa ihe egbufọrọ m egbuchago m ole eji egbu m jọsọ ndụ ndụ bụ na chineke aka chineke dị na arụ m ọ bụrụ na chineke ma ama ndụ nke bụ eziokwu ha were pụta ihe m chukwu ayịyọ ka m na-ayọ ọnụ biko nyere m aka maka mmụọ bụ the whole hụrụ ya ya ka m ji ebekwu akwa na-ayọ ọnụ ka ụnụ nyere m aka ka the whole world nyekwara m aka bugakwara ya ozi a ka a mara ihe a ga-eme ka esiokwu pụta ihe nye nchọgụ ka esiokwu pụta ihe okpendị bụ na peace nwere onye mụ na nwa mụ na ya na-adọ ndọrọ ndọrọ ofu nwa ka di mbụ sọnsọ ofu nwa ka ọrụ ofu nwoke na ofu nwa ka nne ya nọta ya nwụọ sọ mụ na ụmụ m bi n'ebe ahụ di m nọ n'ụlọ anyị gbabara mbọ rụta ụlọ emeghị oke iburu ọzọ bi ebe ahụ ọsọ m egwure na-akọ ihe na biko nyere m aka ọ bụrụ na onye azụmazụcha ya abụọ ha amaghị egbughe ụlọ ụwa amarọ m nyere m aka n'ebe Ebuka Obi bụ agbara mgbọ niile m ga-agba chi ist ebe m na-ahịa ihe ahụ mgbe ihe a na-ahịọ mburu ọkpa m were bịaba ebe ahụ bịaruo yọba ha anaghị m akwụ m ọtọ oche ka m nọ na-ayọ ha ka ha nyere m aka ka m fụ Ebuka Obi ka m mara ihe na-ahịọbe m na ama obi bịa ma etichakwa anafe nke o buru na 2021 ahụ m dara n'ọya emeghị onye kwere m oji ahụ ebuka obi ihe na-emekwu na ministrị ya bụ ihe mba ndị abịa kọba na-ayọ ha na-ebe kpọcha m oke iburu ibe m tụkodoro ime nwa nwa na-akọwara ya chanyekwe ihe na-eme na be m ya nyere m aka iwu m anyị kweta m ihe o metiri ha agbacha mitin ya shi ibe azụ anọ nke a ya akpọ ilevin ọklọk nke abalị emezi onye nọ na ministrị ya ndị ga-enyere m aka were ọ mmadụ gbara m ụtụ were kpọta m ebe ahụ jiri nwa naira mkpọzie nwa mma na ebe ahụ kụwachara ya were 500 nye m si m mụ lawa ọkwa etu a ha ekwere nwanne nwoke mma itiri si chineke emebere ma ọ bụrụ nwanne ka uji ji ya nkọwara ya ee na ọ bụrụ amụma ka m ji wee bịa ma ọ nyere ya ka ya ọfụ ndị ọzọ na ya anaghị ebu amụma mụ mara onye bụrụ m amụma m chọba ya ntị enyere m aka ka m fụ ebuka si ụdị ya abụọkwara ihe a na-eme expose ọ tụpụtara ma ọ pụtara ya ka ya ọfụ ndị mmadụ eji nna akwa niile na ebe were bịa ebe ahụ ọ ma ọnụ ọ ebe ahụ yọga help n'aka ndị mmadụ enweghị onye nyere nri n'aka ndị ọrụ ya niile enweghị onye nyere nri ma onye na-ahụ maka testimony abakwuru ya ka ọ bara ya ihe a abụrụ testimony ma ọ gaba ọ bụ ihe a na-enye na testimony enwere onye chọrọ inyere m aka ka m kpebiga ebe ahụ laghachigabakwa ebe a na-agwọ na east nọrọkwa na east nke bụ ebelebe were ha niile bụrụ ọkụchazie na fonu n'ime ụmụ ịsa aha ha ncha dịcha Legọs atụ ofu nke ọkpara n'obodo oyibo ọsọ ịbụa bịara sinsi aha nna obodo a enweghị onye n'ime ha kpọrọ na fon ha afọ ịbịa fon ha blọkụ mkpọkpụ ha ha blọkụchara na fon nyere m aka nweghị ihe mma m ga-eme ole aka ike nha nyere m aka biko ka dọwa okwu agba mara nke bụ eziokwu ọ eziokwu ahụ bụ ihe m na-achọ ka ọ pụta ihe ọha na nị ka ọha nị n'ọnụ biko igbo ndị ọma na-ege m ntị ole ka ọha n'ọnụ ekele dịrị ọnụ n'aha Jizọs amen